ya nọ emmanuel victor bụ onye gburu ee eh, emmanuel uche pụtazie kịta wee na-asị na ọ na-ayọ ka enyi ya ohere ka o wee eh, maka na nke anụnwa bụ izizi ọ na-egbu mmadụ ọ bụrụ na ọnwa gị ka egbucha onye gburu ya wee pụta echi wee sị gị gị gbaghara ya gị nye ohere ka o wee bie ndụ ya <laughs> mana nwa gị anwụọla na ife nwa bụ nọ izi ọ na-egbu mmadụ dị efe a ị ga-agbaghara ya ka ị ga-asị ya ya taa ya dị taa afụ o wee bụrụ na akụkọ anụnwa bụ akụkọ gbasaalụ ee ihe merụ n'apsu na ọnwa gara aga ama na ọtụtụ imụlụ loterie onye na-afụ ebe a bụ onye nke egwuregwu ya bụ uche emmanuel ulotenya anyịkọ ebe mmadụ ndị mmadụ gbakọrọ nnọọ iche akwa ojii ịghafụ ha ebe a esetere obere ya akwa ojii wee na-echi ofu ikorobịa ife nke emechaa wee bụrụ enwụrụ ilotenya ihe ehe nke emechaa n'awa gara aga anyị amara ife mere mana akọrọ anyị kọsị na akụkọ gbasaa alụ. otu nzuzo nọ ife mere ebe a na ya bụ mahadum ya ka ya pụtaziri wee na-akọwa na ya bụ onye egwu nọ nọ n'akwụkwọ nke ikpeazụ ya final ye ya na ya bụ ụlọ akwụkwọ tupu o wee zute ọnwụ ya onye nke na-afụka n'ebe a ya bụ Emmanuel Victor bụ onye nke pụtaziri nke ikpeazụ a wee sị ee na onye nwa bụ onye gburu ee eh, uche emmanuel ịghọtago ee eh, na ife nwa bụ onye nọ na 500 level ya na ya bụ mahadum apsu ahụ ee eh, ọ na-agụkwanụ maka anya ndị ezijere akwụkwọ ka o jee gụọ maka anya ọ pụta ka o nweta ezigbo ọrụ ee ka o si otu a wee kwado ezinụlọ pụọ ebe a kọrọ ihe ọzọ jebe 500 mm, level ya nke na ọ na-akwadozi imechi ihe niile o wee sị n'ife bute ya bụ ọgụ bụ na ndị otu nzuzo nke na ndị otu nzuzo onye nke na-alụ mmụọ na fa na-enwe nghọtafe n'ọgụ dị n'etiti n'etiti ha ịghọtago e na ya nwa ndị nọ na nke a na-akpọ si nọ viking e, onye nke ọzọ na ọ na nke ndị ayez ịghọtago e n'otu anụnwa ka fa na ha na-enwezi ọgụ gbazigbozu yanwa wee jee wee jee ha wee kugbuo ya wee nụbazi ọgụ a wee gbuo ya wee pụtazie wee sị na ọ na-arịọzi ka a gbaghara ya wee nyekwu ya ohere ọzọ iji wee bizie ezigbote ndụ ena ife nwa bụ na na ihe anụnwa bụ mmadụ izizi ọ na-egbu na o gbubeghị mmadụ mbụ wee sị ka m jụọ gị ọ bụrụ na ọ gị nwa bụ uche victor ka mmadụ gbagburu nwa ya ma ọ kwugburu nwa ya ọpụta ịsịbasị gbagharị gị ee na onye apụtasị gị gị gbagharị ya na onye emezi ya ọzọ ebe ị nọkwa n'otu nzuzo <laughs> ị ga-ekwete ka ọ na ị ga-ekwete ịma na ka ife a mechara omee nwee na-eche ịmana na ihe gbasara ife a ndị mmadụ adịghị enwe mmasị itinye ọnụ maka na ụnụ ma mana nke bụ eziokwu bụ na ọ bụghị izizi ọ bụghị ịbụọ ọ bụrụkwanụ nke ikpeazụ a ga-enwe ụdị otu nzuzo e, ụmụ otu nzuzo na mahadum mana nwanne ị na-abụ uche ga-adị ịghọtago ebe ọ na-esi aka ncha ọbụla a na-egbu kalifa na a na-edecha akwụkwọ nke ikpeazụ a na-edecha ule nke ikpeazụ na ya bụ na akwụkwọ ya ịnọ na ya final exam ka a na-eji egbu kalifa maka ife ọ na-esi m ka afụfụ niile nne gị taa n'isi gị wee bụrụ ife na anya iyi otu a nne nke a zigara ya akwụkwọ ka o jee gụọ maka anya o wee nọọ ya arụ ise ọ gụchazie na-apụta o nwere ike anụbazi ọgụ maka na ha na-emekarị ife a na ngwụsị edechakwa na akwụkwọ nke ikpeazụ ụfọdụ na ha dịchakwa na ha anaghị egbafere ọsọ ịghọtago ụfọdụ mma ụfọdụ ndị nne na nna m na nwa ha nọcha n'otu nzuzo ya abụ a na-edechakwa na akwụkwọ ha ezite ndị uwe ojii ndị ji ego ịghọtago nye onye ga na-esogharị ya ehe ma ọ bụrụ ụgbọala <clears throat> bịa na anya bụ na akwụkwọ edecha edechakwa na-ebulie nalie ịma na ndị nke a ghọta ha eburugo mana ndị na-amọrọ ịghọtago nwere ike pụọ ebe ahụ ọ naanị isi gị ọ bụrụ afọ niile ịtacha nne gị na nna gị tacha ma ndị lele ala ma ndị lele butere ego wee zụọ gị ọ bụrụzie ife a ka ị ga eji ha ụgwọ na a ga-eburete gị n'ozu nya uche gị na-adị sịkwa nga abalị maka na onye ọbụla pụta n'ụwa nwere ikike ime ihe sọrọ ya mana ị na-emekwa ma a na a na-enwe ọghọm nekwa ọghọm dị n'ife uru dị n'ife onu mazi uru na-erite na enwetago ya nwere ya bụ ife wee sị ka m wee sị ka m ọnụ gị ọ bụ na ọ gị nwa bụ ndị ezinụlọ uche e, emmanuel unu ga agbaghalụ uche victor bụrụ nwa unu nwoke ee na onye emezi ọzọ ka ka anyị si ma na ị ga-emezi ọzọ a na-abụbụ onye gbuo mmadụ asị ya ị na ya emebi ọzọ ịghọtago <laughs> ọ dị ka a ya onye emi ọzọ ka ị ga-asị ya taa ya afụ na afụfụ luru osi tachachacha ya n'isi ịghọtago ọgbakọra m na ọlọ ya nụrụ west kam wetara unu ma na ya bụ onye gburu eh, uche emmanuel na si na onye agbụrụ esisi gbaghalụzie onye ka anọ n'ime ka ife a ga-eme a ga-agbaghara ya ka a ga-ahapụ ya ọ bụrụ m ka egburu nwa ya ka egburu nwa ya ọ ndị egburu nwa ha ga-ama a ga-agbaghalụ kọnafa a ga-agbaghalụ ebumnobi gị n'ebe a na-edepụta ebumnobi ma sịkwa aka na anụ daalụkwanụ